Jenesis isiokwu nke iri na asatọ Jehova wee mee ka ọ hụ ya anya n'etiti osisi terebint nke Mamre, mgbe ya onwe ya na-anọdụ n'ọnụ ụzọ ụlọ ikwu ya n'ikpo ọkụ nke ehihie. O welie anya ya abụọ elu hụ ma lee, ndị ikom atọ na-eguzo onwe ha na ncherịta iru ya. Mgbe ọ hụrụ ha, o si n'ọnụ ụzọ ụlọ ikwu ahụ gbaa ọsọ izute ha. ọkpọọ kpọọ ala, sị, nwe m, biko, ọ bụrụ na ahụtawo m amara n'iru gị, biko esila n'ebe oru gị nọ gabiga. Biko ka ekute nwantị mmiri unu saa ụkwụ unu zurukwanụ ike n'okpuru osisi a ka m wetakwa iberibe achịcha nwekwanụ ume n'obi unu emesịa gabiganụ n'ihi na ọ bụ n'ihi nke a ka unu gabiga kutere oru unu ha wee sị mee otu a dịka i kwuru Ebreham wee mee ngwa baa n'ụlọ ikwu ya bakwuru Sera, sị, “Mee ngwa weta mgbe ụtụ ọka flọọ atọ, gwọọ ya mee ogbe achịcha.” Ebreham wee gbaga n'igwe ehi ya, were nwa ehi nke anụ arụ ya na ya aka nke dịkwa mma nye okorobịa na-ejere ya ozi. o idozi ya. O werekwa mmiri ara ehi nke rarụ ararụ na mmiri ara ehi na nwa ehi ahụ nke o doziri o chee ha n'iru ha. Ya onwe ya wee na-eguzo n'akụkụ ha n'okpuru osisi ahụ ha wee rie. Ha sị ya, Olee ebe Sera bụ nwunye gị nọ? Ọ sị, Lee, ọ nọ n'ụlọ ikwu. Ọ sị, Aghaghị m ichigharịkute gị dịka mgbe a na-arụ ọzọ. Lekwa, Sera bụ nwunye gị ga-enwe nwa nwoke. Ma Sera nụrụ n'ọnụ ụzọ ụlọ ikwu nke dị n'azụ ya. ma Ebreham na Sera ghọrọ agadi, ụbọchị ndụ ha na-agwụ. Ọ ghaworị ịdịrị Sera dị ka ọ na-adịrị ndị inyom. Sera wee chie ọchị n'ime onwe ya, sị, M ga-enwe ihe ụtọ mgbe m kasịrị nka? Onye nwe m bụkwa agadi. Jehova wee sị Ebreham, Ọ bụkwa n'ihi gịnị ka sara chiworo ọchị sị, “Ọ ga-abụ eziokwu na m ga-amụ nwa mgbe mụ onwe m ghọworo agadi?” Ọ dị ihe karịrị Jehova ime. Na mgbe a kara aka ka m ga echigharịkute gị dịka mgbe a aka niile. sara ga-enwekwa nwa nwoke. sara wee gọọ, sị, Achịghị m ọchị n'ihi na ọ na-atụ egwu. Ọ sị, ee, kama echere ọchị. Ndị ikom ahụ wee si n'ebe ahụ bilie lee anya n'ebe sodom dị. Ebreham na-esokwa ha jee idupụ ha. Jehova wee sị, Mụ onwe m m na-ezonarị ebraham ihe mụ onwe m na-eme, ebe ebraham na-aghaghị ịghọ mba dị ukwuu nwekwa ume. A ga-agọzikwa mba niile nke ụwa n'ime ya. N'ihi na amawo m ya, ka o wee nye ụmụ ya na ụlọ ya ndị ga-anọchi ya iwu, ka ha wee debe ụzọ Jehova ime ezi omume na ihe e kpere n'ikpe. Ka Jehova wee weta n'isi ebraham ihe o kwuru banyere ya. Jehova wee sị: “Iti mkpu sodom na gomora o riri nne n'ezie, mmehie ha kwa ọ dị arọ nke ukwuu n'ezie. Ka m rịdakwa hụ ma ọ bụ dịka iti mkpu ya si dị nke ruru m ntị ka ha mezuworo ọ bụrụkwa na ọ dịghị otu a ka m mara ndị ikom ahụ wee si n'ebe ahụ chee iru jee n'ụzọ Sọdọm ma Ebraham na-eguzogide n'iru Jehova Ebraham wee bịa rue nso si ọ ga-abụ ezie na ị ga-ekpochapụ ndị ezi omume tinyere ndị na-emebi iwu Eleghị anya, ọgụ ndị ezi omume abụọ na iri dị n'obodo ahụ. Ọ ga-abụ ezie na ị ga-ekpochapụ ebe ahụ ghara ịgbaghara ya n'ihi ọgụ ndị ezi omume abụọ na iri nọ n'ime ya? Ya bụrụ gị ihe arụ ime dịka ihe a si dị, ime ka onye ezi omume soo onye na-emebi iwu nwa o wee bụrụ na dịka ndị ezi omume si dị otu a ka ndị na-emebi iwu dị ya bụrụ gị ihe arụ onye ikpe ụwa niile ọ gaghị eme ihe ekpere n'ikpe Jehova wee sị ọ bụrụ na achọta m n'ime Sọdọm ọgụ ndị ezi omume abụọ na iri n'etiti obodo ahụ M ga-agbaghara ebe ahụ niile n'ihi ha. ebraham wee zaa, sị, Biko, lee, ejisiwo m ike ịgwa onye nwe anyị okwu, mụ onwe m nke bụ aja na ntụ. Eleghị anya mmadụ ise agaghị adị n'ọgụ ndị ezi omume abụọ na iri ahụ. Ị ga-ebibi obodo ahụ niile n'ihi mmadụ ise ahụ na-adịghị ya? Ọ sị, m ebibi ya ma m chọta n'ebe ahụ ọgụ abụọ na ise ọ gwakwa ya okwu ọzọ sị ya anya a ga-achọta n'ebe ahụ ọgụ abụọ ọ sị m eme ya n'ihi ọgụ abụọ ahụ ọ sị biko ka onye nwe anyị ghara iwe iwe dị ọkụ ka m kwukwa okwu Eleghị anya, a ga-achọta n'ebe ahụ oru na iri. Ọsị: Ngaghị m eme ya ma nchọta n'ebe ahụ oru na iri. Ọsị: biko lee, ejesiwo m ike ịgwa Onyenwe anyị okwu. Eleghị anya, a ga-achọta n'ebe ahụ oru. Ọsị: Ngaghị m ebibi ya n'ihi oru ahụ. Biko, ka Onyenwe anyị ghara iwe iwe dị ọkụ. Ka m okwu naanị otu ugbu a. Eleghị anya a ga-achọta n'ebe ahụ iri. ọsị ngaghị ebibi ya n'ihi iri ahụ.” Jehova wee laa mgbe ọ gwabisiri Ebraham okwu. Ebraham wee lata n'ọnọdụ ya.